mmụọ nke ihe nọ na alụ amakakwago ihe nke a niile iyi ka etu a ma nke iji n'aka ka ihe a akpọkwa nke akwa ọ gịnịkwa bụ afa nke iji eji um, e akwa e aka maka gịnịkwa ka ejiri akwa aka kwa ahịa ịkwa aka kwa hmm. onwe ahịa na adabụ onye kwa aka ọ nafere onye na-akwọrọ ọnọrụ na mejụm ka m jụọ onye a sị na kolonial virus si china bata obodo anyị bụ naijiria gọvanọ wili obianọ wee si anyị anyị nọrọ n'ụlọ nnekwu anyị fụrụ ebe niile kpochisi akpochi anyị ji nke a nọrị nke a nke anyị ji akwa aka ịkafụ nke m ji kpuchie imi ka anyị wee gbanarị ọya bụ kolonial virus mmụọ echekwa m ọya ndị mmadụ ka ọ na-emerụ olutekwuru ndị mmụọ na nwa ya na-ada anwụ anwụ echekwuo oli na China asị na ihe nwa ebukata gbuo oli ma ndị nwụgbu anwụli ma ndị nwụbugo gbuo ma ndị nwụburi anwụ fatete nwụgharịkwa ọzọ ọnwụlụ onye na-ada anwụ anwụ ọ ya bụ na okwu abụrụ obere okwu nke bụ eziokwu eziokwu onye ọbụla onye ọbụla kpuchie imi nke na-eme biko ị nwee nke ị ga-enye anyị ka anyị nwa soro kwa dị ka ị dị ọ dị n'afịa ọ ya onye gote ya nye na mmadụ ihe ekwu na onye ya dolu je nnọọ na-abịa ya nke ọkwa ya bụrụ ekwu ọya eh. nwaba na esi ya ike ngwa njisi ike o mmụọ biko onwe ife inwe ikwu maka anyị nwabụ ndị na-akara ogo onye bụ ife sanitaiza ka ọ sampataiza nwa ihe m nwere ike ikwu bụ na onye ọbụla ji egolu sanitaiza nwa ebe gọvanọ wili obianọ si anyị nọlụ n'ụlọ aka rubelu gọvanọ isi ka nọlụ n'ụlọ maka asị na mgbochi ọya ka ọ bụkwu ya anyị wee na-ayọ okwu chukwu nke bi n'eluigwe ka ọ bịa ka ọ wepụla anyị ọya n'aha jizọs oo mmụọ gị na jizọs a na-emekọkwa ofe ife nọkọ jizọs na-ewu jizọs na-ewu ya mmụọ ọkụ ya bụ na agha esie ike oh, unu wee sorokwu okpere na jizọs e, e echekwa m ọsọ ọsọ anyị nwere kwetara na jizọs na unu nwa kwetara na nke unu ọ ya bụ na anyị nche emebe ofe ife ya ka a na-ekwu onye nọkwa ijekwa igolu nke i igologo onye ndị be ị go alụ nwunye ị go ụmụ ị onye ọbụla ka nọlụ n'ụlọ stay safe stay safe hmm. stay safe gaskiya oke na ọgwụ